igbo bụ ekene m onye ukwu ekene m onye nta ana m asị nke onye chiri ya zerekwa ya mara anyị niile mma n'ụbọchị tata bụ ahịa nkwọ ikuku n'ala igbo ana m ekene onye ukwu na-ekene onye nta wee na-asị nke onye chiri ya zerekwa ọ kakwa mụnwa bụ nwanne unu nwoke ugwu okechukwu obi nwanne nke ndị igbo ana m ewetara unu akụkọ nke ụwa ka ọ ha n'uju n'obi obi nwanne m igbo news ebe ahụ ka anyị na-ewetara unu ka o si akpọtụ n'ala igbo na ka o si akpọtụ na ndụ ụmụ igbo n'ụwa niile ya bụ akụkọ anyị na-eweta bụ akụkọ gbasara omenala igbo ọdịnala igbo na njikọ nke ụmụ igbo n'ụwa niile na ife ga-eme ka ị mara arụ na-eme n'ụka na arụ na-eme na ndị ọchịchị nke na-achị anyị achịgbu anyị n'ụbọchị tata n'ala igbo na mkparaba ụwa dị iche iche unu n'anya unu ga-afụ vidio nke m nwetara unu n'ụbọchị taa vidio nke m nwetara unu ọ bụrụ na anyị na-ekiri ya onwe ihe dị anyị n'obi maọbụ ihe anyị ghọtara maọbụ ihe anyị ga-ajụ ajụ anyị etinye ya bụ edemede n'okpuru ya bụ vidio vidio m wetara unu bụ vidio akwa ọkụkọ tiwara akụ na ọba ọbara tụlee oke dibịa ya bụ okwu nke o kwuru na vidio nke anyị wetara n'ụbọchị taata bụ ọ gọrọ fọ site n'ọnwa nke abụọ n'ụbọchị nke mbụ bụ n'aha ọhụrụ nke anyị nọ n'ime nke ndị ọcha na-akpọ 1st 2022 bụrụkwa ụbọchị nkwọ ikuku ya bụ okwu nke o kwuru n'ụbọchị taa ọ gọrọfọ gụgara ndị niile bụ ndị nke na-akwado ife ọ na-eme bụ ihe ọ na-eme na adị mma na soshal midia na ebe ọzọ dị iche iche n'ụwa niile bụ ndị ọ na-emere ihe ọma ma ndị na-emere ihe ihe ọma ọgọrọfọ gọkwasakwa na onye ọbụla bụ nwa igbo na ebe ọbụla nọ n'ụwa niile na ife ọma ga-ezute gị na ihe eji wee mara ndị igbo bụ udo na ịhụnanya na ọganiru na onye si na ị nwere ịmara na onye ahụ ama nwe mana onye si na ị nwere ị onye ahụ ga-enwe maka onye na-achị ya ana m ekene unu wee na-asị ka unu na-atụsa anya bụ ozi na unu na-ekiri ya na-ekwukwa ebumnobi unu na-ekenekwa anya bụ eze dibia oke mmụọ ọbalatule akwa ọkụkọ tiwara akụ ka anyị ga-enye ntị n'ọnụ wee nụ ka o si wee wee gụọ onye agba ọfọ na ọnwa nke abụọ n'ụbọchị nke mbụ nke anyị nọ n'ime ya n'ahụ ọhụrụ a ndewonụ abbiamo uso uso la storia nazo kuma kiwa ne kuma kiwa ne nwaanyị kwuru iyi aja anọ bụ ibe na-emela anyị ibe ibe anyị na-emela ibe ezunezugwu na-agwụ agwụ isi ọmụba gwọ ka egwu osisi ụtụtụ ebolu bụ ya bụ agụle ụzọ agụle ọnụ gochukwu ebe a ka ị na-enweta ọnụ ọ na-enweta egwu nsị ka ọ dịolu nwoke na nwaanyị mma nke ọ bụ na onye yọrọ ise ka chi emere alọ ọbụ ka anyị nọ na ya

wee kwụsị ebumnobi anyị niile ka ọ gaziela anyị egwu omuti na ego mere nwoke ji wetụ nwoke ibe chatọp onye nwere ego ka a gwa chatọp si na onye nwe ego ya agbanwe chatọp si anya no problem mana ọ bụrụ na ị nwee ego ọsọ chatọp esikọrịa chatọp kwụsị ka ọ dụrụ anyị ncha na mbụ iwe ahụ ndị ọgbọ anyị ji emela anyị ga anyị ekwuru si na emesi ekpere nwanne ekpe abụrụgwụ obere ekpere ọgbọ spiritual alara m ụra na mbalị abatị m kpee ekpere a ekpenubeghị m ụdị ekpere a n'isi ọma advance mana ibe nna ekpere ekpere bụ ka ọ nwoke na nwaanyị mma ọ mmụọ gaba bụ famarị ndị bụ fans m fama ndị abụrọ fans m so wee kwụsị ndị fans ka nna ekpere ekpere ọ bụrụ na ife nna eme na-atọ ụtọ ebe ọ bụla ị nọ na n'azụ nwa seven ifeoma ifeọma ya emeri gị ibe enwe bụkwa ọdịnala anyị ka anyị na-eme nke a bụ nke anyị nke a nke a bụkwa Holy Ghost na ibe anyị na-ekwu bụkwa ụzọ meghe wee si na mmụọ na anaba anyị echebe onye ọbụla dubewu ife ọbụla etiri e aka ka ọ na-aga akpọkuo molu mma kpọkuo nnu mma kpọkuo ezumezu kpọkuo agwụnsi kpọkuo iyi kpọkuo nwaọcha kpọkuo ayarakata kpọọ ịdị ugwu mmadụ bụ onye na-eche onye nka kpọọ ụdọ kpọọ ugwu sofa tata fabia kaba ihe ọtọ kaba gbaa ọgụ ibe nwa ọgụ ndụ ibe nwa ọgụ ego ibe nwa bụ ọgụ ibe akụ akụ na ibe enwe enwe na ọmụmụ maka na mmadụ mụtara anyị amụta mmadụ wee kwụsị ka ọ dịla anyị na mma ụzọ mee ihe jee gbanara bụ oniwo na ka ụzọ mee ihe ka udo dị achọba ka anyị chọta anyị ka anyị jee ruo fọbụla anyị tiri aka ka ọ na-eme ugwu ụkwụzi ntụ anyị kwuru ntụ akọ ya onye si na ome m ụbọchị anyị akwa ya ọfụ na omesi mee maka na onye ọbụla si na ọma nọ ndụ fụ fụ ka nwoke ibe ya ga n'ihu ekwu m si na onye afọ ya anwụ onye ọ bụla afọ na ife gabara nwanne ya nwoke ọtọja gbaba ya mgba ka ya bụ ife ka ọ ya saa ekwu m site si na nke ya ma ndị nata mma n'okwu ọsọ onye kpaa ya nka nka mmadụ na-akọ ya nka nka ọgwụ nye nka nka ego n'okwu ọsọ na-adịsịra anyị na mma ekwu m sị na alụ ọhụụ nwa ịbanye bụrụ moto ọhụụ ife na-esiri anyị ike ya adụrụ Ise. ife na-abịa anyị alụ ya adị mma ife ọbụla bụ nsogbu anyị ya ebi maka na ọ nwoke na nwaanyị enwere nsogbu o nwere ndị nwere ego onwe a na-eme elu ka ọ bịa maraba na-agada ije mgbe ndị nwere ego onwe maraba na-abụrụ ụzọ mgbe ndị nwere ego onwe mana ba amụtala nwa so ife na-akpa onye abụrụ ife na-akpa ma ọmara mụ na-ekpe ekpere si na ebe niile ahụ erusi anyị aka ụzọ ya emepesị elu nwoke na nwaanyị ọnwụ olili nne dị isi ihe mana ọ bụrụ maka anyị nwa ọ bụrụ na nsogbu si na moto anyị na-anya nọọ na moto anyị ya anya ka etiri nya bụ asidenti ụbọchị anyị ya ekunite ka anyị pụọ moto ahụ asatọ ọ na ọ na menlod ka nya bụ ive dị na-apụ agbaba egbe ego ụbọchị afọ ka anyị lapụ ịpụ ilo sikwuo na anyị ṅụ mmanya n'abalị awalalụgidezi ụra anyị wee chefuzi ije shọp ọkakwanụ mma karịa na-ejebere ka eje ka a chọta ibe abụọ ya eri pụọ zụkọ iri ive riri afọ na-atụ ilu mmụọ bi n'ọbịa nya ka ị e na-ekwu maka ya wee sị mefa bịa bụ ise ppp ise ụfọdụ mma ka anyị na-ayọ ụfọdụ ya emerụ nwoke merụ nwaanyị ebe ọbụla onye nọ ka ekpere anyị na-ekpe ka ụlọ teti ya SKD, Senior King of Devil. He Ise m sị na ya na-emere ozi ọbara ọla na mmụọ ara na-emezi ọbara ọla na egbudu ka anyị na-eme ppp onye si ogwu ọgụrụdo onye ji ogwu ọgụrụdo na mmụọ na-asị na aba na-eme ọbara ọla mebezie na ọbara ọla ka anyị banye igbudu maka na ịmụta staịlụ anyị gosi staịlụ ọzọ eziokwu igbudu ị na-anya o mgbe egwu nwa wuru nke a na-akpọ azụ ntụ azụ ntụ anago <laughs> skelewu anago nwekwa mgbe kelewa ma kelewa anago ị maara iwe na-ewuzi kịta ọkwa esi na aza bụ shọ aza onye na-ewuzi eh, iwe kpọtara m shọ loda egbe ndị nsọ ọ bụrụ na ịmụta nke a ya amụta ọzọ eziokwu hmm? yamuto kita yamuto ibubo yamuto ibubo yamuto uru yamuto uru yamuto nke ọzọ ike isi na udo akọ mmiri ibe niile bụ ka ọ dị mma ka ị na-eme na every year every month nwee ụdị power eji na this month anyị nọ na ya nwee ụdị nwee ka anyị si kwadozie eziokwu another power anyị na-ekwu na mụ bụ ose na alụ ọnwa anyị pụtara ka nnekwu gift bịa n'aka m maka na na-agwọ ọrụ ndị ọzọ ka ọ dịrị na mma na ọ ya adịkwuru m na maka na ọ bụ na agwa ka m na-ere mma ebu ụzọ na-eyi fashọn bifo e ewe e nlebebe ndị mmadụ fashọn na eyi rụọ fashọn na-elebe ndị ọzọ fashọn ndị ekwu bụ Ifeọma ya emekwuru na mmanya ekezi a na obi biri na mma n'ibe anyị na-ekwu bụ ka ọ dị mma ka nnekwu gift bịara anyị nọ ibe nna anyị nnekwu gift na this month a na-abanye ka nnekwu gift bịa mụ mepee ọnụ wee gwa ndị mmadụ na mụ chọrọ ịgba 2022 hilos

highest onye m 14 days na ya bụ ibe na mma marịrị ka esi mee ọfọdụ ya ekwuru si na mmụbe m niile a na-arụ ụlọ ọrụ ka ọ ụlọ ncha niile na ọmụmụ nwere ndị ọgwụ ụba dị ebe ọgwụ fa buteghị ego ka chefuzie ọgwụ ba so ka ọ dịrị nwoke na nwaanyị na mma ka anyị na ibe ọma ka anyị na-eje ọjọọ gbafuo na ọ nwere onye pụta ụwa na-ayọ chi ya ibe ọjọọ n'ibe ọma ka onye ọbụla na-ayọ anyị a na-emere ọgwụ ọjọọ na ọgwụ ọma ka anyị na-eme maka na ọ bụrụ na ọgwụ ọjọọ ka anyị na-eme na anyị ama ndọba ya baa anyị na ọgwụ niile dobe mbụ ọgwụ na-ebute ego na ọgwụ na-egbochi ife ọjọọ na ibe dobe mbụ Eh, mana ụlọ ndị ya abụba afọsị ọgwụ dobe akwa na-etibe mkpu nke nwa nke nwa nke nwa nke nwa nke nwa nke nwa ụdị ibe ahụ adịrọ so na o ndị ncheta ga-afafa kpọọ nwee ndị mechetara afafa kpọọ ma echeta aba ma echetara aba na mmụọ bụ mmụọ na ọgwụ mmadụ na-aṅụ ejiri afọ onye aba arụ ụlọ na parasamọl bụrụ nọọ na nke a bụ ebuka ya abụọ nwa ya ọdịmma nke a chijioke nwa ya ọdịmma okwe na-ekwu mana ọgwụ ibe nwa bụ spirit so na ibe anyị na-ekpe na ekpere bụ ya dụsịara onye ọbụla na mma na ya agba ego ụwa ọgwụ fanụba na ya adọlọba ma ọgwụ m bụ ekpere a ọ bago ụwa arụ ka ị nabata ya ikere nwụọ ya ọ bụ ụwa arụ anyị na-akwụ mmadụ n'ọkụ ịkpasu anyị waya akwụkwọ mana amụa na-akwụ isi ọnụ nke niile n'ọkụ ewegodo e ọkụ ewutakwa ọkụ ewutakwa e ọkụ agba elista elista gaasị agwụrụ sola enwube ọdụ n'ọfọ ọkụ na-adị na be anyị steeti ise onye emekwa ọ ga-enwe enwe ijere ppp alọ mma mma agụ alọ alọ dị ndị agụ alọ chi nwetakwa ka ọkpata ndị ọwa aka etebe alụ chi dị na mmiri a sị na eke ete eke ete nye ka ngwene ji arịa na ọnwa ji echido owu owu ji akpa ndị ọ bụrụ na okporo ike adụ ọma afrịka awa ọmọkedu moto moto gbuo ya onye ọbụla si n'ocheta ife ncheta mebe onye ọbụla si na ọka ọma kwuire anyị n'amụmebi n'okiru n'oye n'onwe ya ekwu m sị na moto ya egbue nke otu ọ dọla anyị na mma ọbụna nkịta na-adịbe iri aketa bụ arụsị dị na mmiri alụ dịkọ bịa bụọ ọgụ ndị dịkọ bịa bụọ ọgụ alụ na-azụ nwa obuto obuto obuto ọdịkọ ya bụ ọgwọ dịkọ ya obuto ọzọ mmụọ ihe ọtọ ka ije gbaa ọgụ ọ nwoke nwere ndị ọ na-akwa akwa ọ nwaanyị na ndị a na-akwa akwa na nwaanyị masịa mma mana ọ mụrụ nwa na bebi o nwere ka ọ dị na nwaanyị masịa mma mana ọ mụtara di na o nwere ka ọ dị n'okwu otu na nwoke nọ n'ụwa wee nwere ego oyibo o nwere ka ọ dị ife onye yọrọ amụchie chie onye onye mepe ọnụ kwuo ya ma erie ya na ọzọ PPP Power. pass power pass power address ndị power pass power PPP SKD senior king of devil nke asị sị na be ya ekwukwa okwu na ọgwụ nke a dịka ajọ ọgwụ nke a bụkwa ekpere na o nwebụ ibe m afụbe ebe m bụ e, ọgọzie ego na soshal midia nwụchara ego ndị ọsụ ihe ọ kakwa mma obere ego mkpobi ilu gọzie unu wee kpọsasịa ahụ na soshal midia hmm? ọ bụrụzie ọ bụrụ onye ji ụgwọ ọṅụrụ udo ebe mba mbaji mecha na-eyi goldu ụfọdụ oji m atụ ọrụ and agwago m soshal midia na iwe nwa mana ahụ achọrọ ịma agwago m ndị mmadụ iwe arie nne artist na mmadụ ego online i cannot tell you to put money online stop giving me money online if you want to see me come to my house i'm from Oba ya bụ onwe ibe mụ na ọ na mbọ na-abịa mara na ọ mụ na ọ na mbọ na-abịa mmadụ emewolu maka mmadụ si mmadụ na ọ ya alụrụ ya ọrụ onye malụ na soshal midia ọsụ n'ọnya bụ akwa iwere ego tinyere ya onye afọ si ụgụ sendị ya pichọ wee ebe ịgba ọtọ ya ka ejere ọrụ ipostu ole pichọ wee ebe ịgba ọtọ o wee nagide wee ego nachasị ahụ iwe ajụ na ihe nyezie n'ọdụ ka ọwayo ka ọ na-egwu o wee na ọ bụrụ inye ezi ego o postu pichọ na soshal midia ịbụ onukwu ịbụ onye agha. ka ibe ihe n'ọkata nọkatasị amụ na-emekasị anọ na-egba na mụgwụ emeenu mara na mụgwụ m ime onye Abakaliki ala agwọ kama ịgwọsị ara ya agwọ ntamu ya ibe ọbụla ọsọ gụ mee nkịta nkịta ya gwọsọ ya na mụ ekwugo ibe ahụ time without number it is na ego online nsi ugotieti ikwe na even m vidiyo nsi tie ikwe na maka na goti ahụ ike 7 years arụbara ọmụ bịa na abịa bịa na abịa bịa na abịa eji m aka na ntị na-abụ na ihe abịanwu na ahịa amụ n'inwe ike na efi elu dị n'onwe ike onye mawa afụ send ya mmadụ hmm? nwanne gị nwoke ma nwanne gị nwaanyị ụfọdụ na-akpọ m na bọọlụ mana ma na-azara abụ m kọmputa ma mazasị even kọlụ dị abịa na fon m ị na-ede bụnwa ama nzasi ya ọ bụrụ na ka azaba ya ka eke different different day one week zasibere ọ bụrụ obere ibe ọ bụrụ ka ọ wee tọọ mana inwe ike ya ghọta ibe na-ekwu mana ofu ụbọchị ya abịa debe m ịbịa be m nwee ndidi ndị four months ka na ya ndị three months ka na ya ndị two months ka na ya mana ebi nwee ndidi kama ọdụwise ịgba express express ahụ bụ ten 110,000 n'ime ten 110,000 o nwere ndị nọga anọ so before mmadụ ekwelu ịgafee o enwerịrị ibe ime n'ime ego a ka e e esi eweta ibe na-enyeba enye eji esi ibe eji esi anụ eji egota mmanya ba na kaba wee fi ilu kwa atụolu eziokwu daalụnụ se ya na-emere ka enweta ego na anyị nwe agwọtago ego n'ọgwụ eze atụrụ edibia skd senior king of devil dpp power pass power adreesị ndị ọba ego dị na but 2020 ịgbasigo this month ka ọka isi gbara nnepụta n'ụzọ achọ m ide ihe na ifeọma meela anyị a ifeanyị na-egbe bụ 2020 anyị agba ya ilos anyị agba dị onye ga-anwụ ọkụ ya lụọ n'igwe ntị amaka mere ụlọ nta ike nna ya onye isi ụnụ bụ ihe ọbụla onye ya ọchie ka chi emerie ee onye ya ọba ego ego ya abịa ife nji ebu ụzọ ife ya bụ nna ekpe ekpere ana m etinye ego ọbụla <laughs> ije ego abụrụ obere ije ndị onye ọbụla enwere ego ọdụ ka ozu tọgbọ na mọchụarị maka na nwoke ya eji maka akparị awa ya eji maka akparị ahụ na mgbe anyị na-ebido dibịa na o mere m alụ enwere hmm, mmụọ ya bụ nchọ imedo mgbe ahụ kwuo na-ehi ka ya e eji wee medo ya maka na anyị ejila garị owuwe ego anyị egola ọkọ mee ya emezi ọwa n'ava na ya bụ ibe na o nwere isi n'ọnya ka m ji ekwuo onye gaziere fema onye bi aka na na obiri ego biri ndụ biri ibe akụ akụ na ibe nwe nwe amaka ya emere ya gaziela unu nọmba m bụ 09090941375 09090941375 enwela m na enwere nọmba na mbọ ọwụ nọmba ka m nwere enwere nọmba na mbụ ọwụ nọmba ka m nwere ndị wia echerebụ m ịbịa abịa enwela m enwela m enwela m ndị ndị polisi enwela m esukọt ezi na ọba mere na ịbịara hmm, ụfọdụ na-atụ egwu onye befe eme bụba onye bewe abịala ebe dibịa ọrụ ibe bịarị ka ọ bịarị ọrụ ibe idebe onwe udo ịmalụ gemu play ịgabara e, e, e onwe ụla ya gazielu ndị igbo ndị ọma na-ege m ntị ekenekwa m onye ukwu kenekwa onye nta wee na-asị nke onye chiri ya zerekwa ee ụnụ anụgo ka o si wee kpọtụọ n'obi akwa ọkụkọ tiwara akụ ọbara na n'ọba dịka o si wee gụọla anyị ọfọ na ọnwa nke mbụ na ụbọchị ọnwa nke abụọ n'ụbọchị nke mbụ n'aha ọhụrụ anyị nọ n'ime bụ febụwarị ee 2022 bụrụkwa ụbọchị nkwọ ikuku ka okwu ọrụ ya niile baa n'ikuku jezuo ndị niile abụ ndị kpọrọ onwe ha ụmụ Igbo n'ụwa niile maka na ihe anyị na-ewetara unu bụ ihe gbasara omenala igbo na ọdịnala igbo na njikọ nke ụmụ igbo n'ụwa niile na ihe anyị ga-eme ka anyị bịakọkwa ọnụ fụkwa onwe anyị n'anya onye nweta enye anyị ebeghị nwanne ya onye bụ ihe anyị nọ n'ime ya unu echefukwara na onye unu nụrụ ọnụ ya bụ nwanne unu nwoke ugwu okechukwu obi nwanne nke ndị igbo ana m ewetara unu ozi ọma nke chineke na obi obi nwanne igbo news ebe a na-ewetara unu maka ọdịnihu na ọganihu na njikọ nke ụmụ igbo n'ụwa niile ana m asị ka inye aka na-atụsara anyị ozi a ka ọ na-ejeta ebe tere aka ka ụmụnna anyị wee mara na omenala ga-adị ọdịnala ga-adị ahụ anyị banyere n'ime ga-aba ahụ omenala anyị ga na-ewetara unu ọtụtụ vidio dị iche iche na obi ndị omenala ndị nke anyị nwa bụ ndị obi nwanne na-akwado ekene m unu kenekwa ihe na-emere unu ihe obi nwanne m ofu obi ka anyị ga-eji na-aga n'iru ndewonu ka ọ dị na agba ọzọ